anyị na ji anọkọ n'oge ikpe ụka n'oge ịgba izu nke a bụ ikoro anyị na eke n'ụlọ. aha m onwe m bụ oke ụkọchukwu ndị mụ na ha nọ n'izu taata bụ maazị Ejikeme Ọbasi ụkọchukwu Austin Ọkigbo n'ụbọchị tata anyị ga-aga n'iru ịkpa dịka anyị si eme n'oge ọbụla ihe banyere ala anyị ọkachasị ụzọ ọwụwa anyanwụ na mba ahụ a na-akpọ Naijiria ya bụ ala Igbo na ndị agbata obi ya ihe anyị na-etinye ọnụ na ya tata bụ maka mba ahụ a na-akpọ Naijiria dịka o si dị m n'obi ikwu ya Naijiria nọ ka onye nọ n'ọrịa nọdụ na-akwa ọrịa na-anwụ mana a na-ajụkwazi ebee ka dibịa ngwa ọrịa nọ maka na ihe na-aya ya bụ obodo karịrị akarị ọtụtụ mmadụ bi n'ime ya na-ekwu marakwa na-alụtụ aka ihe ọrịa dị iche iche na mmekpa dị iche iche n'ife ụfụ dị iche iche na ihe mgbu dị iche iche ji ya bụ obodo mana ọ dịzie ka ọnụ bucha ọwụsa ebe ahụ ndị be anyị na-asị na ekwughị ekwu mere ọnụ mana anụghị anụ mee ntị ntị ahụ bụrụkwanụ ndị na-anọchi anya ha maka na onye nọ nka ntị arụ ga-amata ụla mana anyị na-ajụzi gịnị batara na ndị na-anọchite anya ndị bi n'obodo ahụ a na-akpọ Naijiria ndị na-anọ na seneti ndị na-anọ na House of Assembly ndị na-anọ na eh, na Congress eh, ya House of Representatives ma House of Assembly dị na nke steeti ma nke federal ọ bụ gịnị kpatara na akụkọ dị iche iche a na-akọ etu e nwere ike isi wee nyere obodo ahụ aka na o nwebeghị nke a kpara maka ya na ebe a na-anọchite anya ya ịjụọ m enwere ọtụtụ ọgbakọ dị iche iche na Naịjirịa ọbịa abịa n'ala Igbo anyị nwere ndị ah, ndị um, nzukọ ọra na-akpa nkata anyị nwekwanụ ndị ọha na eze anyị nwekwanụ ndị otu dị iche iche na-apa anọchite anya ndị Igbo ma ọ bụ na-ekwu okwu n'afa ndị Igbo ha ncha niile na-ekwu ife dị iche dịka ọ bụrụ na m kwuo maka ọhaneze ọhaneze na-asị na ọ ga-adị mma ka echigha etu anọbụ tupu anụ agha ya bụ ka anyị na azụ na Confederacy ndị ọzọ na-ekwukwa ihe dị etu ahụ ndị IPOB ọ ndị kwadoro ha na ndị otu kwadoro ha na-asị ka a harapụ onye ọbụla ga-anarala onwe ya ndị ọzọkwa nke na ewu kịta abụrụ nke ndị ninas ebe anyị chetara ihe isi e, e, e, nkọwa ya dị ndị ninas na-ekwu ihe gbasatara kọnstitushọn nke ndị ọchịagha mere etu a ga-esi wee tọghapụ ya bụ ihe wee dozie ya ka e wee were kọnstitushọn ọfụ nke ndị mmadụ niile kwere na ya wee gara ọ bụ nwere nke mụnwa na-asị nọ nke ahụ kacha mma ma ọ bụ nọ nke ahụ bụ nke adịrọ mma ihe mụnwa na-ajụ bụzie. kedu ihe kpatara na ndị na-akpa nkata abụghị ndị ọrụ na-eru n'okwu maọbụ ọ ndị ga-ahazi n'iwu ma ọ bụ ndị ga-eme ka ihe gawa n'ụzọ dị iche n'obodo anụbeghị m ndị gọvanọ ma ndị nzukọ ndị gọvanọ na-agwa anyị maka ebe ha fụrụ ebube agụ afụbeghị m ndị ndị na-anọchite anya ndị Igbo na House of Assembly ka anya bụ ụka tinekwa ihe ha chọrọ izi ndị na-anọchi anya ha n'Abuja anụbeghịkwanụ m ka ndị na-anọchi anya n'Abuja kwunitere ya bụ okwu ya ka anyị na-ajụ ajụjụ ọ gịnị kedu ka a ga-esi wee kwọzi nwaanyị ukwu gwara ebe anyị ma na arụ adịrọ ya bụ obodo ndị ọbụla malụ ihe ha si n'ọhịa a ga-eji gbuo ya mana ndị kwesịrị ndị nọ ka dibịa ga-emezi ka ya ọgwụ dị ire onwekwa nke ọnụ na-elu n'okwu ya ka ịchọ chọrọ itinye ọnụ tata na m ọka nkụ aga m etinyezi ya n'aka onye ga-edu anyị gwuo ụkọchukwu ọstri ka ya gaba ndị wo maazị oke ụkọchukwu ị na-akpọtụla aka ebe ihe ịbụ mkparịta ụka na-aga n'ihu n'obodo ahụ a na-akpọ Naijiria taa nọ ndị na-ekwu okwu ihe gbasara ka emegharị iwu ojiri e eji edowe obodo bụ na Nigerian Constitution ihe anyị na-ajụbeghị onwe anyị ụwa ajụjụ ọ bụrụ na ime nke a olee ihe ga-adị iche ah, kedu maka nke ndị e mere na-eme nke ah, National Sovereign Conference emere n'oge Jonathan ka e werela n'ọhịa bụ echi ọ ihe ndị a ka anyị ga-atụnye n'ọnụ mana isiokwu abụrụ nke mbụ mana o nwere otu ajụjụ e jụrụ ụka dị mkpa nke anyị e kwesịrị ibidogodi lebawa anya ọ bụrụ na anyị jụọ onwe anyị ajụjụ gwakwana onwe anyị eziokwu tụọ kwajara onwe anyị eze obodo a na-akpọ Naijiria o kwesịrị ịnọ ọnwụ ihe mbụ anyị ga-ajụ onwe anyị nke ọzọ abụrụ ndị na-ekwu okwu ha bụ ndị na-anọchite anya n'ụlọ okwu omeiwu dị gọọmenti etiti <laughs> onye ka ha na-arụrụ ọrụ ha dịrị anyị ka ha dịrị ndị na-emegide Ọ ọwụ ụmụ ajụjụ ndị anyị chọrọ ịza taa nke ọzọ abụrụ ndị na-achị achị na ndị iwu ndị na-ahazi obodo na mpaghara ọwụwa anyanwụ ụnụ anụbeghị na Naijiria nọ na kwarapụ kwarapụ ndị na-akpagharị ndị ntorobịa na ndị ọha ndị mmadụ na-akpagharị na-eme ka a ga-asị na onwe ihe na ma m na ihe ejiri mgbagwoju anya anya bụkwa na agụrụ na-agụ onye ọbụla anya ihe o doghị anya anya na o ruola mgbe onye ọla ga-atịnye ọnụ n'okwu a mana Nke mbụ, achọrọ m ka maazị Ejikobas lebakwarala anyị ihe anya n'ihi na ka ọ dị ugbu a otu a Naijiria dị ugbu a okpeghi ọ dịghị ka e ọ dịghịzizikwa ka o nwere mmekwata mana isiokwu abụrụ nke mbụ Naijiria ọ ka nwere mmekwata ndewo ndewo tupu m achaa ajụjụ eju ka m bugodo ụzọ kelee ndị na-ege anyị ntị n'abalị a maazị eh, Peter Okeke ekelela m gị eh, sista Oluchi Mary ekelekwala m gị mana ọtụtụ ndị ọzọ na aha ha na-apụtaghị ebe a na-ege ntị a na-ekele unu niile arịrịọ m na-arịọ ya awụla naanị ige ntị enwee ịchọ ịtụnye ọnụ ee eh, ọ bụrụ na fesbuk nọ ee eh, itinye okwu agụpụta achụa ya maka ihe awụ nkata ka anyị na-akpa enweghị onye ma ọmụmihe awụghị otu onye enwe nọọ agbakọ ọnụ elepụta eh, ya uche agbụ izu mara ihe a ga-eme ka ọ dị n'ihu ịlaghachite n'ajụjụ ịjụ <laughs> Maazị Justin ka m kwuo nne eziokwu obodo aha na-akpọ Naijiria ele anya enwekwana ihe dịka ka Naijiria enwezi ihe dịka Naijiria ugbu a e nwere otu ihe jikọrọ mmadụ niile nọ na Naijiria na hụ ọtụtụ mmadụ ole na ole chee na ha ama ihe ya bụrụ ahụhụ ụmụ ndị Naijiria tagbuola onwe ha n'ahụhụ Ibi Meduguri ibi Sokoto ibi Ibadan ibi Abiokuta ibi Port Harcourt ibi boni ibi Kalaba um, ibi Kọta Ekpene ibi eh, Enugu ibi Owerri ụmụ Naijiria agbuola kwa ụbọchị kwa ụbọchị ihe niile ọnụ ọnụ ihe a na-azụ n'ahịa a na-arị ka enwere onye na-akwa ya aka n'azụ ee eh, ọkụ anọ mmiri anọ ụzọ anọ gị si ka ịlaba n'ụlọ gị zuo ike ị nweghị ike izu ike otu a ka nsogbu nọ ugbu a ee eh, ife n'ụgbọelu nsogbu gị gba ụgbọala nsogbu gị baa oloko nsogbu ee eh, ndị kpọkwara onwe ha ndị na-achị obodo akpa ntị ka enwe ihe masịrị enwe ihe gbasara ha ya wụrụ ịjụọ m taa enwekwenye ihe wụzi Naijiria enwezi ihe wụ Naijiria ihe awụ ọwụrụkwa mgbe mgbe anyị nọ n'ụmụazị a na-aga akwụkwọ asị ihe ahụ ị na-azị every man for himself and God for us all maka enwezi onye ọbụla ya si na ọ na-elekọta obodo ahụ bụ Naijiria ugbu a ọ uche na enweghị ihe dịka Naijiria ihe pụtara nụ na ịzala ya n'otu aka na Naijiria enweghịzi mmekwata ya wụrụrụzie na ihe akpọbatara anyị na arụ maazị oke ọ bụrụ na enweghịzi ihe dị ka naijiria na naijiria enwe mmekwata isiokwu abụrụzie dịka maazị ejike kwuru Onye ọ bụla na nke ya ma Chineke nọnyere anyị niile olee ihe olee uche ekwekwalụ e m maka na ọ na Naijiria nwere mmekwata Naijiria na bido mgbe ha nwetalụ onwe ha site n'aka ndị ọchịchị nchịwu ndị si ụzọ Briten wee bịa ọ karịa na ara iri ise na-eje ara iri isii Actually, ọ karịa na ara iri isii maka ara iri isii na otu ka ọ ga-abụ n'ara ụhụ ya na nwoke aka na nka ọbụ nọ mmadụ ka ọ ọbụkwa nnọọ nwaanyị ha agadi nwaanyị ihe eji wee ị na-anya ndị ha na Naịjirịa ji aka ha nwere onwe ha na mba Afrịka dịka ndị Ghana e eziokwu na ị na-anya na Ghana welie na-anya ndị nọ na mba ofesi dịka ị anya ihe dịka Malaysia maọbụ ka ekwuzie ihe dịka Kanada na Kanada nọ ebe ndị ọchịchị nchiwu mana ọ bụ na m ndị ndị ọchịchị dịka ndị India Indonesia Indonesia ine ha anya ị ga-afụta ife dị iche dị n'ebe n'ebe mana isizie naanị Naijiria na Ghana ya na-agarago n'iru kedu ihe jizi Naijiria ihe ji Naijiria bụ na anyị na-etu ọnụ anyị na-ekwupụ ibu aira a na-akpọ Giant of Africa oke afa na-eji a na etunwa nkịta a na-ekwe n'isi na-emebisi ihe ihe bụ nsogbu Naijiria ka onye oke doro onye ọbụla anya bụ ndị odudu na ndị ọchịchị enwere onye ndu ọ bụrụ na ị e jụọ kedu Naijiria egosi gị ebe ọ dị na ma isizie e kedu onye bụ onye isi Naijiria akpọọlụ gị afa na ọ Buhari kedu ikpeazụ ndị Naijiria fụrụ onye bụ onye ọchịchị ha na-akpọ kedu mgbe ikpeazụ o tinyere ọnụ n'okwu n'ihe na-eme n'obodo ma ọ bụ gwa ndị mmadụ si ha nekwana ebe anyị na-eje ma ọ gwaghazi ha dịkwa ka anyị si wee jee ozi o nwere onye nwere ike ịkọ gị mgbe o okwu ọ anọ nọ nọ nọ edee n'akwụkwọ na Buhari kwuru ma ọ bụ anọ nọ nọ nke a na-akpọ Lai Mohammed emeghe ọnụ kwuo ka o si si ya asị na ọ Buhari kwuru ma ọ bụ anọkwa nọkwa na onye na-anọchite anya ya ma ọ bụ onye nyere potfolio nọ na ministri nke a maọbụ na ekwukwa asị na Buhari kwuru ma asị na prezidensi kwuru kedu onye ahụ bụ prezidenti n'obodo ndị ọzọ ebe mụnwa tugoro ụkwụ ọ na-aba nọ nọnọ onye isi ala afụ ya ka o jela ofu ebe ọ bụgodị na o nwere ebe ihe na-eme o jee ebe ahụ nọdụ ya wee kwuo okwu ka ihe ga-esi wee gaa were ebe ahụ wee mee ihe ịma achụ ndị Gana na-eme ya adị m ekwu maka ndị ndị ọcha maọbụ ndị isi ọcha maọbụ ndị ndị adọrọdị na mba Afrịka maọbụ ndị nọ na Saụt Afrịka ana m ekwu Gana dị na West Afrịka agabụ obodo na Togo iluo Gana Gana na-eme ya Republic of Benin na-eme ya ma dị Chad ebe a sị na egburu onye du ha na-eme ya nke merụ na ka a na-anọ nso ndị na ya enwere ọgba aghara na ya nwa so wee jee amala ebe ọ nọ eziokwu na o jiri isi ya wee nata ka si ewerezie na Buhari na-eze isi ya onye ka ọ na-eze ọ Boko Haram ha nwere ike bute Aso Rock ka ọ arụ aha a na ọ dịrị ya ka o jebelụ obodo oyibo ka ọ nata ya maka o si nata ka o si zupụ ka o si zubata omebe onye fụ ya ihe o ji ewute bụ na ọ bụrụ na asị na Naijiria dọrọ o doro anya na ọ dọrọ maka na ohe nwere onye ndu ọ bụzie na onye bụ onye ndu Buhari nọrọ ya onye fụkwanụ onye na-esote ya kedu ka o si tinye ọnụ n'okwu ma ọ ka o si pụta ihe ka akpara rice na-alị na Naijiria anyị afụrụ ha ka a na egbu osisi ndị mmadụ kwa ụbọchị anyị anụrụ onu ha ka ndị ndị nọ na mba ọwụwa anyanwụ ndị gọvanọ gbakọtara ọnụ na-ekwu ihe anyị na-eme kedu ebe ọ tụnyere ya ọnụ ka a na-egbu ndị mmadụ ma ọ bụ ka a sị na ndị mmadụ tọọlụ na-atọọlụ ụmụ akwụkwọ na kano na ndị tọọlụ ha na-ama ndị ọ na ndị ahụ ndị amaka ekwubu egbe a sị na a ga-enye ha ego onye anyị nụrụ kwuru ya bụ onye na-anọchite anya anyị afụrụbu onye isi ala ka o si tinye ọnụ n'okwu a ka a na-ekwukwanụ ka ọ ga-esi dị mma maka na ka covid bịa mee nsogbu ka nkụ ka ebutela ọgwụ a ga-agba ndị mmadụ ka arụ ike wee gaba anyị ka a ga-esi na ya site n'ọnụ onye isi ala maọbụ onye na-esochi ya ndị anyị na-afụ bụ ndị na-asị n'ọdụ prezidensị kwu mana ka asịrị ka asịrị wa asịrị nye ya Naijiria wa asịrị Naijiria adịghị maka na ha nwere ndị ya bụ na ihe a na-asị na otu onye si otu nwanna m si obodo na-enweghị isi obodo na-enweghị onye isi o nwekwara n'isi ya bụ aka na ihe eji hibe obodo bụkwara na o nwere isi anyị were godi ya na anyị were ya n'ụzọ ekpukperechi dịka ya na-akpọ nzukọ nzukọ ndị otu Kristi n'ihe dị chọọchị ihe nzukọ jiri nọrọ dịka chọọchị ụnụ o e nwere onye isi akpọ mm-hmm. Kraịst the head of the church iwepụ ya enweghịzi ihe dịka chọọchị ewepụ isi ya arụ anwụọ ya bụ na eh, n'eziokwu eziokwu ehia obodo a na-akpọ Naijiria dịkazi ka eh, o dowala anya na enweghị ihe dịka ya dịka ị kpọrọ ya asịrị ọ dịka asịrị asị n'ihi na asịrị na asị ụmụnne asịrị na asị bụ ụmụnne obodo a na-akpọ Naijiria wasị bụrụkwa asịrị asị n'ihi na ehiwere o e nwere ihe kwuru ijiri ijiri mkpụrụ okwu ndị ọchịchị nchegbu ọ ihe anyị ji akpọ ndị ndị kolonialist echetara m oge anyị nọ oge anyị ụmụazị na uh, skuulu ọta akara ụlọ akwụkwọ ọtakara ya na-agụ egwu hazi ee Naijiria anya pụtawo n'ohu n'aka ndị ọcha ndị ọcha agaghị achị anya ọzọ anyị kpọrọ ya ịpụta ohu ịpụta n'ohu ụfọdụ na-akpọ ya ọchịchị nchigbu mana ajụjụ anyị kwesịrị ịjụ onwe anyị wụ nchigbu nke anyị na-aga nke anyị nọ n'aka nke anyị na-ahụ n'aka ndị ole ihe dị iche eleghị anya ibu nke anyị na-ahụ ugbu a karịrị nke ahụ ohu anyị na-agba ugbu a karịrị nke anyị gbara n'aka ndị ọcha obodo a na-akpọ Naijiria bụzi asị ụrụ asịrị asịrị ka eji zachi ka eji arụ ọrụ na ya n'ihi na ọwa obodo ejiri asị asị kara aka wee hiwe ọ bụrụ na o doona anyị anya n'ihi na ka ọ dị ugbu a na mgbe mgbe a sị na ndị bụ isi isi nwa bụ njọ n'obodo a na-akpọ Naijiria na ọ bụ ndị Igbo a sị na Igbo si na ọkụkọ ọhụrụ ebe a na-ayọ ọkwa na-achị ya ọchị chetakwa na uh, ụbọchị ekeresimesi ahụhụ ọkwa a ga-aya ya nwa ọkụkọ ka ọ dị ugbu a ọkụkọ ọnụ na Benue anaghị ayala ya nke nọ na Jos anaghị ayala ya Kano Kaduna ọkwara BBC gụpụtara ndị unknown gunmen mm-hmm. jere na Northwest Northwest a na-ekwukwu okwu ya wee ebe Sultan si pụta mkpamkpa na nso nso onweghị onye tinyere ọnụ na nke na-eme a sị na ndị IPOB bụ ndị gbara ụlọ ndị uwe ojii ọkụ owere ka a ka na-ekwu okwu ya ọzọ mee na Anambra ka a ka na-ekwu okwu ya o mewa na ọdịda anyanwụ mewa na Northwest ọkwa IPOB jekwere ebe ahụ <laughs> na ESN ya obodo ejiri asị kara aka hiwa ọ bụ eziokwu onweghị obodo ọbụla a na-enweghị that is not founded on some type of meat mana o nwere ihe a na-akpọ ịrịba eh, ama eziokwu dị na ya mana obodo ejiri asị na-enweghị ịrịba ama nọ na ya hiwe obodo ahụ asị ihe ga na-arụkwana n'ọrụ n'obodo ahụ asịrị na asị asị onweghị nke ga-abụ eziokwu ọ pụtara na ndị na-ekwu na Naijiria enweghị obodo ọwụ na-agwa anyị nke wee eziokwu ọ bụ na anyị akpọchie na ntị ndị mmadụ nọ na Naijiria kpọchie na ntị dị na ha ma na ha agaghị anọ otu nwoke Britain a na-akpọ Dodon dere akwụkwọ Afrịka gbasara Afrịka ọ n'obodo ihe banyere Naijiria si Nigeria is only a country that runs on oil and has nothing else for its being. Naijiria wụ obodo ihe na-edu ya bụ mmanụ amịpụtara n'ala o nweghị ihe ọzọ ejiri hiwe ịmụnụ e, a ga-eji silekwa ihe awụ Naijiria ya wụrụzi isiokwu mgbe o jiri otu a dapụta onye ọbụla zọrọ isi ya the attent so Israel ndị ụfọdụ si ka emegharị iwu emegharị iwu ọ ga-enwe ike agharịa ọnọdụ a na-akpọ ọnọdụ asị a na-akpọ Naijiria ọ wee isiokwu onye ọmalụ anya arụ dị maazị ejike ọ dị ka mmegharị iwu ga-ahazi okwu a eche m ọ gafeele, eh, Naijiria gafeele oge ịsụ bekee o ruole ọrụ eh, ndị bekee <laughs> nọ ha sị we need a come to Jesus moment. Um, n'uche m n'uche m enwere ndị otu obodo si aga ugbu a na-atọ ezigbo ụtọ n'ihi na ebumnobi ha wụ na e ga-etisa ihe obodo a kpọrọ Naijiria rụgharịa ya otu ha wachichọ igwuru okwu mgbe a na-agụ nri na-asị ka agbapụta na ọ dị mma na-agbapụtara Naijiria n'ohu A wuru ohu ndị obodo britan gosiri Naijiria ma na-asị na achọkwala ka ụmụ Naijiria gbawakwa ohu ọzọ mana ohu nke a ga-agbazi kịta awụzighị nke ohu nke a ga-agbazi kịta nke ndị ọcha nọ nke ndị isi ojii na ndị isi ojii ibe ha ịjụọ maka ikoro enweghị mgbe anyị pụtara ebe a si na anyị na-ekwuchitere Naijiria enwekwanụhụ mgbe anyị pụtara ebe a si na anyị na-alụrụ Naijiria ọgụ ihe a wụ ebe n'uche anyị anyị ndị Igbo ga-enwe ike na-atụle uche maka ọdịmma ndị Igbo ya wụ na a sị na ekechaa n'obi eke na mgbuke anyị chọrọ ka ekee na mgbuke n'uche m ihe dị nnukwu mkpa ugbu a bụ anyị nwawu ndị Igbo ka anyị hụrụ ka obodo na-aghasa elee ihe anyị ga-eme anyị a ga-agba nkịtị ka mmiri buru anyị nnọọ ikuku buru anyị nke ọ o busara anyị anyị awụsara enwee nnọọ mmadụ agaghị anọkọta welie aka dị ka azọpụta isi onwe n'ihi na ile anya ala Igbo taa awụkwaghị ebe ị ga eruge kụwara mmadụ aka nsogbu ezigbo nsogbu nọ n'ala Igbo taa elee onye na-atụba uche te ele ihe a ga-eme ala Igbo gawo ọwụrụ bedile na Naijiria ghachasịsa anyị nwawo ndị Igbo lekwa otu anyị ga-esi zọrọ isi onwe anyị echere m na ọnya nkata anyị kwesịrị ibido kpawa ugbu a kpachiwe ya ike na ndị jụọ m enweghị nkata maazị ụkọchukwu enwere ihe okwuru dị mkpa ka ọ gị nwa wasịra ma bụ onye kụziri ha na-asị ile anya enwere ọha na eze enwere afenifere enwere e, e, nenas enwere gụwa gụwa gụwa gụjuru onye ọbụla na-ekwu na-aba na-eti ekwere na-ege ntị n'ihi na ee ọ dị ka ee e, mgbe egbe bịara buru ee nwa ọkụkọ nne ya ejiri ga elu tiri ga ala egbe asị na onye ara ahụ nsogbu m na-enwe bụ na anyị nwawo ndị Igbo ma na ihe na-aga n'obodo adịghị mma anyị nwawo ndị Igbo ma na-emechakwa ihe niile dịka otu histri ji eji anyị ọ ndị Igbo ka a na-edo alụcha were ndị Igbo doo oruwekwele oruwekwele oruwekwele oruwekwele ịpụta taa ee aga ọlụ ọgwụchia mmadụ aga aba ọgwụchia mmadụ aga ụmụahịa ọgwụchia mmadụ ma oge ọbụla ị na-eme elekshọn ndị mmadụ atụta na-aga n'obodo na-eke rice na-eke jọjị na-eke ego dị ịga vootu elee mgbe ndị Igbo ga-akpọ ndị a sị nyenụ m vootu ka m nọchite anya ụlọ kpọlalụ ha si ha enyi bịa ka anyị gwazie gị ihe ga-eme n'ihi na otu onye anaghị echiri ọha ọha chiere otu onye ọ gaghị erigbuli uri uche m oge ole bụ a ga-echegharị chegharịa mara ka e ga-echi rukwe echi n'akwụkwọ at least Nigeria is still a democracy ọ dị mma ka anyị chụwa ihe a Oru ole mgbe a ga-akpọghachi ndị a niile ndị niile nọ Abuja lọtanụ onye na-achọghị ịlọta akapụ ya ụnụ achọ onye ọzọ ga-anọchi ya o ruzie let the crisis na-abara na chemba na Abuja nwoke ebinye ikwu okwu ya na apụta lekwa onye n'i senetọ ndị ngagha ajụla na ọwa ozigi onye ma ya wụrụdo nsogbu the same thing na House of Assembly o ole mgbe ị e ga-ebido ọha ọha ka ihe Igbo na-ekwu ọha ka ọha ndị Igbo elee ebe anyị nọ elee ebe anyị nọ e ga-eji gwa nkịtị ee mmiri a na-aba n'opi ụgbọkọ onye ọbụla baa ntị ga enwe ihe na-eme m ọ ajụjụ m <laughs> ihe ihe na-ekwu eh, ese n'akwụkwọ Naijiria ka bụ ọchịchị onye kwuo uche ya mhm. ọ n'akwụkwọ ihe dere n'akwụkwọ mhm. mana anyị amara na o doro anyị anya na eh, onwe ihe dị ka ọchịchị onye kwuo uche ya maka na Naijiria onye ọchịchị m otu ndị Igbo si bụ apịa mkpụrụ okwu a na-akpọ demokrasi ọchịchị onye kwuo uche ya maka ndị ọnụ ha na-eru n'okwu ọnụ gị anaghị eru n'okwu gị kwuo uche na maazị pete Okeke si na-ajụ ajụjụ olee otu anyị ga-esi mee kọwara ndị na-achị achị ndị gọvanọ so na-achị ala Igbo na ndị ka <laughs> eh, <laughs> ka onye ọbụla <laughs> ghọta ma kwebata ka e nwee e otu otu olu n'ihe a na-akpụ nkata anyị na-akpa mana isiokwu ihe na-awa m isi n'ihe a bụ na ndị nwanyị nwaanyị ndị anyị na-akpọ ndị gọvanọ ha madịrị na ha bụ ndị na-ejere ọha ndị Igbo ozizi ndị nwaanyị ị na-ekwu okwu ha si a ga-akpọlata eh, ndị nke nọ n'ụlọ okwu omeiwu amadịrị na e nwere ndị ha jere ịnọchite anya ha ka anyị werekwala ndị gọvanọ na nso nso a a gara ọgbakọ si n'ọgbakọ ha bilie gwa anyị na ha ebido na um, ebube agụ maka nchekwa obodo mpaghara ọwụwa anyanwụ onye ka ha kpọrọ oku jụọzi ọgbaghara na ihe gbasara ize ndụ enweghị ihe eji eze ndụ n'ala Igbo olee ebumnuche na ole hụ na Ọ ha nwajiri aka ha gbakọta jiri aka ha kpebie o nweghị mgbe ọbụla ha jiri kpọọ ndị iwu ndị ọha amaala ala Igbo ndị wu ndị anyị ka nwere ọtụtụ ndị mmadụ ndị dịka ihe chukwu mmadụ bụ ike ha na ya ndị ọ nwere ọtụtụ ndị wu ndị nọrọ n'oge gbara ịgbara ọkpụrụkpụ oge ihe ịka na-eme n'ala Igbo dịka ndị nwere mmasị ịrụ ihe ịrụ ọrụ n'ala Igbo nọ ya ka nọ ya onye kpọrọ ha okwu jụọ ha si olee otu ha mee ihe olee otu a ga-esi mee ihe mba ihe ọ pụtara bụ na ndị nwa bụ ndị gọvanọ o doghị dị ha anya enweghị ngwọta nghọta na o nwere ndị ha na-ejere ozi ka ha abụrụ nke mbụ ndị nke ọzọ anyị na-asị nọ n'ụlọ ugwu omeiwu ole n'ime ha ị garuo n'Owere garuo n'Ọlụ garuo na Ụmụahịa garuo n'enugwu garuo mpaghara ebe ọbụla a na-akpọ senatorial ka ole n'ime ha nwere ọfịs a ga-awụ nruo n'Owere masị lekwa onye wụ senetọ na-anọchite anya Owerri Federal Constituency ka m jiekwela ebe ahụ jee hụ ndị na-arụrụ ya ọrụ ma ọ bụrụgodị na m ahụghị ya gwa ha ihe wuchere ole n'ime ha ka a na-enwe legislative reses. ya wụ nwantịntị oge ndị omeiwu na-ezu ike na-alaghachite na constituency ha ebe e chiri họpụta ha bịa nọrọ n'ọfịs ndị mmadụ abịa n'ahụ ha ma ọ fọzikwari ime njegharịsị leenụ iwu ndị na-aga na parliamentary process n'ụlọ ukwu omeiwu gwanụ m ihe ụlọ chọrọ ọ bụ onye a tịra vootu ya lamụrụ onwe ya mana e nwere ihe a na-akpọ constituency allowance a na-enye ndị niile bụ ndị nọ n'ụlọ ukwu omeiwu nke gọọmenti etiti constituency allowance a na-eru na-akarị ihe ruru 5 million a month n'ọnwa ịwụ ihe kwesịrị ọrụ ego ha kwesịrị iji na-agba back and forth na-enwe mmekọrịta ha na ndị ndị dịnyere ha ozi onye na-ahụ ndị a n'anya who sees nke ụka e njọ wụrụzie ị na-ekwu okwu ndị amaala ndị nọ n'ụlọ mmadụ ole ma na enwere ihe a na-akpọ constituency allowance mmadụ ole ma na onye wụ senetọ kwesịrị inwe ọfịs na constituency ya mmadụ ole ma na ị nwere ikike nwekwara ọkwa ihe rurula gị na onye anyị bịanyere aka si ji nọchite anya m ugboro ugboro mgbe ọbụla e nwere legislativ reses kwesịrị ịlọghachite bịa kọrọ gị dị gị lekwa agwa ahụ mụ na gị gburu lekwa rizolọdị ya wụ na iji zaa maazị Peter Okeke isi olee otu anyị ga-esi mee ndị gọvanọ otu anyị ga-esi mee ndị gọvanọ wụ ihe anyị na-akpa ebe a wụ na anyị chọrọ ka ndị ọha ndị Igbo nụ n'ụlọ ọbụladị ndị nọ n'ama ka ụnụ ka anyị ghọta na anyị ma ọbụladị anyị na onwe anyị anyị anaghị agba mbọ ịkọ onwe anyị isi anyị nọ n'ime ya n'ihi na anya mepe ọha mmadụ anyị kọọ onwe anyị isi ọ dịziri anyị mfere ịhụ ebe ihe na-eme anyị isi ọ dịziri anyị mfere ile ndị a dị ha lekwa ihe anyị ji ruo n'okono mere anyị ka ọ dị ugbu a ọtụtụ ndị nọ n'ụlọ anyị nwere ọtụtụ ụmụaka na-agụ mahadum ndị na-agụ politikal sayensị ndị na-agụ sosiọlọji ndị na-agụ lọọ ihe m na-ekwu ugbu a na mahadum niile ha nwere n'ala Igbo onye na-akọwarala ụmụ akwụkwọ n'oge mgba mbọ n'oge ka anyị ndị na-agụ akwụkwọ na Naijiria, ụmụaka na-agụ na mahadum ihe ndị a doro ha anya a onye na-akọwara ha onye na-agwa ha ihe na emere n'ihe ha kwesịrị ịma the leader and the led seem to be equally blind onye onye nwe ego na-ajụ onye nwe ego ebolo bata ọzọ onye nwe na-ajụ ọ na-ara ahụ na-enye nsogbu maazị oke ndị na-asụ asụsụ bekee si na the people deserve their leaders ya onye ndị ọbụla na-achị ụnụ ụnụ rapụ ife dị ụnụ mma maka onye a jide ka o ji na-eme ọfụma ndị Igbo si n'ọra ka ofu otu ji ibe afa si n'ọra na ọha na eze ya ka ha wee wụrụ na ndị eze nọdụ ọha na-akwụdo ha nọdụ ka m wee ruo n'akụkọ nna akọ o nwere mgbe ndị na-anya ndị ndị isi nchụàjà na ndị nọ ka ndị na-eme iwu na-ajụ Jizọs na-asị ya nwoke onye nyere gị ikike ife ịrịba ama na ife ndị a niile na-eme ọ sị ya na tupu ya aza ha ya ga-ajụ ha ajụ na John the Baptist ebee ka ikike nke esi o si n'eluigwe ka o sitere na mmadụ ndị ahụ chee ya n'onwe ha gbaa izu sị na ọ na ha si ya na n'eluigwe ọ ga-ajụ ha gịnị kpatazi na ụlọ egere ya ntị mana na ọ sịkwana ha ahasịkwana ya osi na mmadụ na ndị mmadụ nọ ebe a na nọ ebe ahụ ga eji ha ajụ ajụ naghị emerụ ha arụ ewesị sị na ha ji egwu maka ọra ya na ha marọ o gosi na egwu ọra ji ha ya na ebube ọra ahụ nwere atụ ha anyị na-ekwu maka ebube agụ ebube mmadụ ka nke agụ ndị anyị na-asị na-anọchi anya anyị onye ka ha na-atụ egwu ọ bụ nọọsọ EFCC ma ọ bụ onye ga-esi na Abuja gbapuo ha afọ ma ọ tii ha na nga ka ha na-atụ egwu nsogbu ụdị maka ha ada atụ egwu onye ha kwesịrị ito egwu Jizọs sịrị ndị na-ekwu atụ na-egwu ndị na-egbu anụ arụ na na-egbu anụ arụ nkịtị ha Atụ egwu onye ga-egbu anụ arụ wewekwa mkpụrụ obi tinye n'ọkụ ala mmụọ ya ihe m na-ekwu bụ na ọ bụrụ na ha na-atụ EFCC egwu na ga-anakọ ha prọpati ha tinye ha na nga nke a na nso ọ bụrụ na ha ada atụ egwu na ọra mmadụ ha zijere ozi ga-echigata azụ jụọ ha ajụjụ mee ka ha nọdụ ebe ka njọ na ọ bụrụ na ha ejere ozi ya nke ọma ịma na ọrụ adịghị ihe ha kwesịrị ime maka na ọ bụrụ na enye nwoke a maazị Odelugani ya o kwuo na ọ bụ na Kadafi emere ka ka o si kwesị ime achị <laughs> ya na ọkọchịchi ya n'udu mmiri ọ bụrụ na agwọ emere ya o ji kwesị ihe o kwesịrị ime ụmụ nwaanyị ejiri aka nkụ ọrụ ada eme ihe ha kwesịrị ime o onye na-ajụ ajụjụ o onye na-asị na ọmụnwa ka ị na-ejele ozi anyị na-ekwu oge niile na ofu onye siela ọra ọra ga-ericha mana ọra sitiela ofu onye ọ ericha anyị na-afụ ka ọra mmadụ bi n'Imo steeti rapụrụ Okorocha ọba mkpamkpa, a na-ekwu okọrọcha maka na onye ọfụ anyị fụrụ n'Enugwu ka nna Nnamani emechasị jụọ Nnamani ebee ka Rainbow Net dị Rebonet eh, a sị na onye nwe ji aka ya mee ka ọ bụkwa gọvanọ ji n'ego steeti ka ka federal bịazi wokpụkọrọ ife ndị ahụ kee maka ndị enweghị ọrụ ha ya ajụjụ kee maka ndị ife mebinarị ma ndị ewela na ha ma steeti na onwe ya lụzuru ego na fedral woje ebee ka anọ ebee ka ọra nọ nke ndị megara arụ ka njikwa ahụ ndị Anambra ngige ọkwasị n'ozuru uh, gọvanọship ya ezuru ife niile o mee mana ọkwọ nye anọ ka onye na-anọchite anya ihe niile gbasatalụ ihe lebọ na Naịjirịa o kwesịrị ka ọ bụrụ na anyị gara n'usoro n'usoro o nweburu onye mmasị gị nọchila anya ndị steeti ahụ maọbụ na House of Assembly o ọ na lokal gọọmenti o ndị mmadụ jụrụ ajụjụ ma ọ bụ nwere ike si nekwa mụnụ ziri m ozi emeghe a mana kedu ihe ọra mee agba nkịtị ọgbakọ nkịtị kwere ekwe ọ bụrụ na be anyị ga-adị mma maka na ọ bụrụ nọ na be nna m ka nne m maọbụ nna m zi m ozi mgbe m bi na nke nne m ochie ọ na-abụ ezie ya ozi ijecha stọọ gote ife ịnata ikwu ka isi gotalụ ụkwa chenji nye onye zi gị ozi ọ bụrụ na ị mere etu a ị maa na iwe onye ori maka ihe aha wụrụ ego gị ị mee tinye chenji n'akpa ị ya ichighatakwa na asị ije jee azụ eji esi ofe ịnata ahụrụ azụ ndị na-ese ofe ha sị oke ejirizie mmiri wee sie ma ọ ka e ejiri so gị sie ọ pụtara na onye ziri gị ije egote azụ nyelụ gị ego na okwelu n'ife imelụ dị mma ọ bụụ na anyị chọrụ na be anyị dị mma anyị ga-etinye uchu mee ka ọ dị mma site n'ịjụ ajụjụ anyị kwesịrị kamgbe ya ọ bụụ na onye ahụ na-obukazi na a na-agbarizi agbarizi ọ bụrụ na eze na ugwue ka nkụ ekpunye nkata n'iru na onwe ụdị ọrịa eme ekpunye nkata n'iru gbuo anyị nwere mmọnwụ anyị nwere ayaka anyị nwere ụdị dị iche iche oge eruo na na ọra ga-eme nke ha maka dịka nsi kwu okoti emere ka o si ihe o ji bụrụ Okochi. gbolie na ọkọchị na ya bụ na e, iji ọnụ n'okwu a n'ihi na ndị na-ege anyị iche anyị na-elekwa na-achọ ma ọ nwere ihe unu chọrọ eti otu unu chọrọ si tinye ọnụ n'okwu a ee ọha ndị Igbo maka ihe kpalitere okwu ihe anyị na mkparịta ụka anyị na-akparịta taa bụ na ihe na anyị ọ dị ka anyị enwee na mkpekọrịta ihe obodo a na-akpọ Naijiria dịka ọkammụta ya gwara anyị n'oge anyị gara aga mgbe anyị na-ele anya ihe gbasara um, um, ahịara deklarashọn ọ sị anyị obodo a na-akpọ Naijiria ezi dị ya mana ụkwụ agaghị ya ezi ya mana ụkwụ agaghị ya meaning there is promise in it but there is no way to it ya bụ na ile ya anya ka esiri kee ya ihe gbasara ya ọ dị ka nnọọ ọhụrụ na eziokwu eziokwu ahazie ya na ihe ga-apụta na ya mana onweghị ụzọ esi eje na ya ihe ọ pụtara bụ na ọhụrụ e na enweghị ụzọ esi eje na ya ka ezi ihe anyị na-agbara mbọ ya ọkwa na onweghị e isi ihe anyị na-agbara mbọ ya o tebeghị o rubeghị mgbe anyị ga-elebawa anya n'onwe anyị ka anyị ga-esi jụọ onwe anyị ajụ ya mkparịta ụka anyị na-akparịta taa ịhụna na o jila nwayọọ nwayọọ asị agwọ gacha ọ ga-akpọ mgbalihu ịhụna na o jila nwayọọ nwayọọ nwayọọ nwayọọ siri from bido na gọọmenti etiti bata ndị na-achị obodo go bata ndị na-anọchite ndị nwawu ndị anyị si na-anọchite anya anyị n'ihi na nwaanyị anyị ka ha na-anọchite bịa gwuo ụkwụ ebe o kwesịrị ịwụ ụkwụ ya wụ ọha ndị Igbo ọ wụọla ụkwụ n'ọnụ ụzọ anyị n'ọnụ ama anyị ihe anyị ga-eme n'ihi na ihe anyị na ihe dị anyị mkpa abụghịzi ihe gbasara ka Naijiria ga-esi dị mma n'ihi na <laughs> o doola anya na obodo a na-akpọ Naijiria ize. ọwa asị ka ọwụ ihe na-arụkwana ọrụ na ya wa asịrị na asị asị naanị otu ihe anyị ma nnọọ anọ bido na ụkwụ wụ ihe a na-akpọ Igbo ọkwana ya bụ ihe anyị chọrọ ihe anụ na bidoro n'ọkwụ nọrọ anọrọ bụ ihe a na-akpọ Igbo ka anyị chọrọ ka ọ dị anyị mkpa ka a hazie ka a hazie ọnọdụ anyị ka a hazie uh, etu anyị si ahụ onwe anyị ọrụgodi masị a na-akpọ Naijiria garakwa asị agarakwa n'ihu ka a na-akọkwa ya na-aga o anyị kwesịrị ịhaziwe onwe anyị ọ ọrụ ọkụ okwu awọnyela n'okwu n'ọnụ ụzọ ámá onye ọbụla a na-akpọ onye Igbo n'ihi na otu onye dere akwụkwọ filọsọfị ọ sị there can be no great improvement in the lot of a people until a change has taken place in the fundamental mode of thought. enwe mgbe ọbụla ga-enwe mgbanwe n'ọganihu na ndụ ndị mmadụ ruo mgbe e ga-enwere mgbanwe n'usoro ha si echi echi echiche anyị agbanwe n'ọtụtụ eh, agbanweela n'ụzọ pụrụ iche bụ ndị Igbo anyị ma na o nwere ihe na-eme anyị mana ihe a na-amatabeghị iwu ihe anyị ga-eme na ihe anyị na-eme emezie aṅa maka na ọ wee wụ ajụjụ a bụ nke na-awa m isi olee ihe na-awa m isi olee otu anyị ga-esi olee ihe anyị kwesịrị ime ugbu a iji lee ọha ndị Igbo kwalite ha ka onye ọbụla bilie n'ihi na ọha ndị Igbo anyị nọ n'ụra akpụkpọranụ ndị na ndị anyị kpọrọ ndị gọvanọ maka na ndị ka ha wụ ndị ahọpụtara ka ha bịa soro okwu gbakwuo anyị ohu bụkwa na ha na-agba anyị ugbu a ka ọ dị ugbu a na ndị nwaanyị si na-anọchite ọkwa okorocha ọkwa onye nọ na House of Senate m n'ụlọ ụka omeiwu Senate ọkwa anyị hụrụ oge a kpọrọ rizọtụ ya onye INEC ọkwa sị na amanyere ya amanye si ya kpọọ a? akwa a napụrụ ya kwụkwọ na aga enye ya returning certificate kedụzi onye tụnyere ọnụ n'okwu a mere na emechaziri ya mgbe ọ gara onye ole nke bụ gọvanọ eh, um, Edo steeti n'ihi nke wụrụ gọvanọ Edo steeti nke wụ nashọnal chairman ndị APC nke oji aka dị ka enwe oshimole <laughs> mgbe ọ gara rịọ ya rịọrọ gbuoro ya ikpere rịọ ya biko lee abakari gbuoro ya ikpere rịọ ya biko eme gịnị ewere rịtana satifiketi nye ya ọwụ onye a na-anọchite anya ọlụ senetari ọzọ ndị ogburu ikpere mee ka ọ banye ewu ndị ji eme ọnwụ so ka ezi ihe anyị na ọ ya nwe isiokwu na isi e na anyị na-akpọ ndị oku ka ha bịa bụ anyị ihe ha na-arụ dịzi m ka ebe ị na-asị ọ dị ka onye onye lechara onye agbata obi gị tụrụ nwunye gị ime gị kpọnye ya ada gị si ya gara gị ebe ọ ga-arụ ọrụ onye na ajụ onye arụ dị ewewo Ewewo

mmadụ niile na-ekwukwe n'otu ihe elee otu esi ebu nwaanyị ukwu agha nsogbu n'uche m aga m ekwukwe ruo echi otu ihe ihe anyị mejọrọ anyị nwabụ ndị Igbo anyị na-agbara politiks ọsọ politiks dị mkpa politiks dị mkpa e na-ekwu okwu politiks ọtụtụ ndị na-eche nọọ ịga buru agbụrụ buru balọt bọk, kụwaa mmadụ isi mee ka mee ka mba gedala ntị ọtụtụ ndị nọ na-elele ihe a na Fesbuk. ọ ndị ga-aga echi lelee ya na pọdkast ọtụtụ ndị n'ime ụlọ na-eji ụlọ unu bụ mmadụ ọ na-awụ unu kwuo okwu ege unu ntị onye na-eche elee ihe m ji emeli naanị m legodu nnọọ nsogbu niile ladala na eji ụnụ kpọọ ụmụnna jụdala ụmụnna ihe a na-eme n'obodo ọrụmma ọrụmma isi na ụmụnna unu aga n'agbata obi kpọkọ kpọkọ kpọkọ ọ ara ahụ ka ụlọ ha na lokal gọọmenti abịa tụlewe ihe a ihe ama ọrụkwa na mma o ruo otu a ụlọ ajụdala nwaanyị a gara bụrụ elekshọn ọ nọ House of Assembly steeti ọ laala Abuja uche ọ nọkwa n'ihe a na-eme dere dedoronu ya leta ma ya fọzie na-enwe ihe ọzọ unu mere dere ya akwụkwọ ya dede ọnwaanyị ọtụtụ n'ime ha wụ ụmụazị ka anyị nwa nọ ugbu a ọtụtụ n'ime ndị a na-akpa arụ n'ala Igbo na-efuga ka ka kpọspọs wuo ụmụachi ha akwụkwọ anyị nwawo ndị na-ele ndị na-anọchite anya ha obi adịghị anyị mma lekwe lekwe lekwe lekwe lekwe ma ya wụzie na ha aza ha ọnụ otu ihu mmadụ ga-emeli hmm? e na-asị na ndị Imo steeti ihe ọrụ ụlọ bụ ide petishọn deenụ ugbu a ruo n'oge petishọn ee maka ịma ihe ihe na-ewute m bụ na anyị na ha ele anya ka obodo si aga enweghị onye enweghị onye ga-tete echi mgbe ọbara ga-eju ala Igbo niile bụ aka n'ijisi nna eledi ha jide maka lekwe anyị na ha hụ ya ndị gọvanọ ebuliela abụba sị e, e, e, na ha na-eme ka a na-ajụzi ajụjụ ahapụ ihe amaghị nsogbu ndị Igbo ledala ihe ndị uwe ojii na ndị Awụsa na-eme na atịza na ụnyaahụ hmm? ahapụ ahapụ ọrụkwa ya na-ekwu eh, enyi ya nwoke eh, eh, maazị Odeluga yazi ahapụ akwụkwa akọwa na hmm? ahapụ nsogbu ndị Igbo ma ngị nwanwu ee hụrụ bụrụ ji jiri na steeti gị hapụzi ịkpọ aha ndị a ga-achụwa dị na ndị na-enye nsogbu n'ala Igbo ụmụazị ya e mm-hmm. bụ ESN anyị ekwubuola ya mgbe kwuchikwa ya ike onye ọ bụla mere ihe e ga-eji kwafu ọbara Igbo n'ala Igbo n'isi gị ka ọ dị n'isi gị ka ọ dị n'ihi na ọ ụmụ ihe a wụ ebe Igbo kwesịrị ibili ebe Igbo anyị nwere onwe anyị maka enwere onye jụrụ ajụjụ mgbe a na-ekwu ihe a echetara m mgbe e, e, ndị a bara ọlụ lee ha ọtụtụ n'ime anyị kpọrọ ndị na-anọchi ọlụ senatorial district ndị na jụọ ha ajụjụ mana ịma ihe na-eme ndị nọ n'ụlọ apụta asị gbana ndị ala bekee aka ericha ha emechi ọnụ ha lọtanụ nwa nọ n'ụlọ ụnụ na ha nọ n'ụlọ ọkwanụ asị na onye na-eduga na-edu n'ụzọ ọrụ na ụlọ pụta buru ụzọ ma ya wụzie na ya kwụghị ụlọ n'azụ akwụkwọ ha n'azụ mgbe e mere ensas ọkwa ebe a ka isi na-agbakwa mbọ ọnụ n'ime ya mana hmm. ọ ya bụ isiokwu ịma o nwere ihe ịtụnyere ọnụ ihe kwuru ugbu a maazị Ejike na hmm. ọrụ na-ajụ ajụjụ dị nwaanyị a ma nwanne anyị nwoke ijewere ebe a isiokwu nwaanyị a na nwanne anyị nwoke dị e, atụnyere abịanyere aka gawara Abuja anyị na-anaghị ahụ anya tupu ya batasi ụnụ tụliere ya aka na ntuliaka ọchịchị ka o jee nọchite anya ọnụ ụnụ na-ahụbu ya anya ịma na oge maazị ọkammụta Humphrey Nwosu bidoro ya na-agbọ ọpshọn A4 o nwere ihe mere o jiri mee ọpshọn A4 nakwa na ihe mere ọpshọn A4 o jiri rụọ ọrụ ịkwụrụ e ime ya n'ihi na ọ wụghụ anyị mgbe o ruru ịdọ ndọrọ ndọrọ ọchịchị mmadụ otu onye amakapụta dị mhm. na ya wụ agụ na-eche mba mhm. agụ na-eche mba mana a na-ahụ gị anya ebe ibi na Abuja ọwa Abuja ka ị nọ na-eme arụ ọgụ agụ na-eche mba ọtụtụ ndị ahụ enweghị nke izelitere isi na ndọrọ ndọrọ ọchịchị n'ihi na enweghị onye ma ha n'ihi na gị chie ịzụ ọchịchị ị ga-ebido n'ama nna gị ụmụnna gị ndị ama nna gị asị gị ee ọ gị bụ onye ga-anọchitere anyị anya gị bụzie na n'ogbe ogbe asị oge nwa ga-anọchitere anya anya gị jezie na ka a na-akpọ wọd ha họpụta gị gị jezie na lokal gọọmenti ha họpụta gị ejezie na steeti yawụ onye ọ bụla họpụtara bụ onye na-anọchite anya steeti ha mgbe ahụ bụ onye bidoro na ntọala omenala doro ya anya ya na ụmụnna dọrọ n'ukwu bido na n'isi mbido onye ọbụla e mara ma ọbụla dị nwa eku n'aka amara na onye ọwụ ya mara nke eku n'aka mana taa ịgwa gị eziokwu ndị niile asị ha wa ndị na-anọchite anya ndị mmadụ n'ụlọ okwu omeiwu mana nke steeti mana nke gọọmenti etiti nke bata na vileji ma bụla dị n'ogbe ya ọ maradịla onye wu okenye n'ogbe ya ịhọpụtara ndị anyị anyị agaghị anọ na mmadụ mmadụ na-eme na mmụọ mmụọ Samuel Smiles ọ sị the future of a nation will depend to a great extent on how their youth respond to their current problem. Nke m ka ga na-ekwu bụkwa nke a na ma ndị ntorobịa anyị anyị ahụkwala na ndị ntorobịa chi iteta n'ụra ha ga-etete n'ụra ihe mere na EndSARS gosiri anyị na ndị ntorobịa chi iteta ụra ha ga-etete n'ụra ndị ntorobịa jụ na ha ga-anabata ihe na-emenụ etu hapụrụ ha nwere ike ime ya n'ihi na anyị ahụ na ya o meela na mgbe mbụ oge anyị nọ na-agụ akwụkwọ na Naijiria na-ahụ ụmụ ụmụ akwụkwọ mahadum na-eme anyị ahụla na o nwere ike imekwa na insas anyị chi itete n'ụra anyị ga-etete n'ụra ọnwa anyị ka ọ dịrị ọ bụrụ ndị ya sị na ha bụ ndị ọchịchị n'ihi na o nweghị onye tụnyere ha aka bịa nyere ha aka sị ha ga-achịwa ọchịchị ndị a bụ ndị a họpụtara ahọpụta bịa tụkwasị anyị n'isi werere ụkwụ zọgide anyị n'olu ka anyị kwubere ume ọnwa anyị ka ọ dịrị Igbo ndị na-ege anyị ntị oge anyị akụbana kwarapụ kwarapụ ya wụ na iji mechie okwu aga ma asị ka m nyeghachi ya n'aka maazị Chukwu, ka o nwee ike jipiawara anyị okwu a ọnụ daalụ ụkọchukwu ihe ọ pụtara na nkata anyị tata bụ anyị bido n'isi ikwu na ya bụ obodo a na-akpọ Naijiria nọ na-akwa ọrịa na-anwụ anwụ mana enweghị onye nzọpụta ma dibia, dibịa ngwa ọrịa ma dibia, dibịa anya nzu ma dibịa igbe nke na-agwọ ịbịa mana n'ikpeazụ anyị gbadatara n'ụzọ ebe anyị si bụ ụzọ ọwụwa anyanwụ n'ala Igbo wee na-asị ka anyị gbuo ụmụnne anyị etu anyị si ghọta ya n'obodo ahụ bụ Naijiria dịka ife si gwa anyị ya bụ ugo dị adị na ezidi ya ma ụkwụ agaghị ya mana ebe anyị nwere ike ijidezi aka bụrụ ala Igbo ebe anyị bi idozi ya igosi na ọraka maka na o nwere onye ọzọ ya bụ ọlụ dịrị awụrụ ọra asị na akụ fecha ọ daala awọ ya na ọrụ adị anyị niile ka ọ dị n'isi onye ruo nyabido bido ebe o si ya bido ebe ọ nọ onye ebe onye bi ka ọ na-agwachi ya bụ nkata anyị anyị wee na-ayọ gị biko ekwena ka nke a bụrụ ikpeazụ ị na-anụ ma ọ bụ na-etinye onwe gị n'ịkpa ụdị nkata mee ka gị na agbata obi gị gị na ezinụlọ gị gị na ndị ha na-abị kpaa ya kpaluo ya n'isi ma nke ka nke chepụtanụ ihe unu ga-eme iji wee mee ka ọ dịrị ụnụ mma ebumnobi maka na arapụrụ ndị n'obodo oyibo ka ha na-eweta ego a sị na ọdị ọkpara ka a ga-asị ya kwa ọdị ọkpara bụ ya weta ego ya weta ego ee ndị bi ofesi nwere ike iweta ego mana nsogbu dị na Naijiria abụrụ nsogbu ego nsogbu ya dịka ụkọchukwu gwara iwu ka e nwee mgbanwe n'echiche obi onye ọbụla bi na ala Igbo iji wee mee ka ọ dịla anyị mma ebe a ka anyị ga-ahapụ ya bụ okwu na mgbede a biko ọ bụrụ nke a bụ izizi na-ege anyị ntị nkata anyị bara ka nkụ ọ bụrụ na ị na-afụ ya na Facebook na anya n'Igbo Heritage Institute ị ga-afụ nke ka nke na Library of Unu vidiyo anyị nwelụ gbalụ nke dị gị mma bido na ya ọ bụrụkwanụ nọ na pọdkast ị na-enwecha ya ma ọ bụ na ị nwetabeghị ya na pọdkast mana ị nwere pọdkast ebe ọ bụ na ị nwere pọdkast biko chọọ ya na na ikoro mkparịta ụka n'asụsụ Igbo ebe ahụ ka ị ga-agụ ya ikoro mkparịta ụka n'asụsụ Igbo biko mee ka onye ọzọ nụ ihe ị nụrụ maka na agwa otu onye hụrụ o na aghọ eke anyị nwa onwe anyị amara ihe niile o nwekwanụ ka anyị si kwujọ ma onwe nke ị kara anyị malụ ma onwe nke ị chọrọ ka anyị malụ mekwanụ ka anyị anyị n'olu gị ma ọ bụ na pọdkast o nwere echi ga-esiziri anyị ozi site na pọdkast ị na-ege ọ bụrụkwanụ na fesbuk ọ dị mfe deela anyị meseji n'ebe ị na-enere ya bụ vidiyo aha m onwe m bụ maazị oke ụkọchukwu ndị mụ na ha nọ n'izu tata bụ maazị ejikeme ọbasi na ụkọchukwu Austin Okigbo Igbo ndị na-ege anyị ntị site n'ofesi kacha ife ụlọ ndị nọ n'ụlọ ya gaziere ụlọ ya dịrị onye ihu mma dịrị onye azụ mma anyị na-asị ka Chineke mezie okwu maka ọtụte anyị ume ime ihe kwesịrị ka anyị mee ka o wee dịrị anyị mma dịkwara agbata obi anyị mma ụbọchị ntanụ ka anyị chọrọ nọgoro nchi Thank you.